We have Igbo language, still on word formation from verbs under affixations. Topic says, suffix using negative perfect tense, never. Abịa n'Igbo ọ bụrụ tụbeghị tụbeghị. For example, the verb me, that's the verb to do. Ka amahiroku, o me mara ahịrịokwu, o ya. o metụbeghị ya he has never done it nke abụọ ya ri ri verb to eat o ritụbeghị ose o ritụbeghị ose he has never eat pepper nke atọ ya verb ku ku ku verb to fetch Ngwa were ya mere anyị ahịrịokwu ebe a dịka m ga-eme ya n'oyibo he has never fetch water. nọ ama m nụnụ na-esonye anyị na mgbakwunye nsonaazụ niile a ma nga n'ihu anyị na-eme ma nọ n'etiti na o nweghị ihe ị na-amụta were aka gị dere anyị ahịrịokwu nke a verb to fetch depụta ya n'Igbo ahịrịokwu ya ngwanụ ka emesienụ ka ọ dị oge ọzọ